ndị be anyị ekenekwa m unu biko na unu mana anyị nọkwa na mpaghara mbaka na evangelist ebuka obi unu makwa na um, ihe a na-eme adịrọkwa n'izi mana anyị ya na-anwa ike anyị mụọkwu ya na stand fon the part of truth nke m ji bụrụ onye eziokwu nke mụnwa bụ biko na onye ọbụla na-ege onye obodo ntị onye obodo abụrụ rol model mana most times I'll be most times I'm forced to play this kind of video because ọ bụrụ na ọsọ ọsọ mụnwa na watch video ịghọtala so ọ bụrụ na unu ya ekweta m onye obodo abụghị role model mana sometimes onye obodo na-akọ ka onye na-ọtụpụ na brain mmadụ ya jọs nọrọ nnọọ na-atụcha mmadụ ibe ịtụchagide mmadụ ibe gị tụcha chachachachacha ichefuzi anụ ike iji wee mmalụ mmadụ ka eji onye ọzọ ya ejikwa wee maalụ gị so like I was saying biko nu before I get interrupted by ihe onye obodo na-ekwu biko nu na alakwa share my own opinion regarding this okwu asịkwa m biko onye mara asa arụ saa arụ ọfụma ịmara asụ sụọ n'ikwu ịmara asụ ịsụọ n'ala biko nu hapụnụ evangelist ebuka obi aka na fada mbaka ka ha mara ebe ha saa arụ ha ji ekoro tọwere ha ebe a maka gịnị inyocha mmadụ taata echi onye ọzọ enyocha gị so bikonu nu eziokwu na ọsịrị ọ ha ncha omechara mechara ha ncha mana ọ bụ ihe a abanye nakataladiise enepụ anya igbo be anyị ndị be anyị si nọ eneta aghara ọ bụ ihe a bụ mmadụ nne anya like this ịfụkwa na <tsk> na this thing does not ị gabala onwe gị mana ụdị mmadụ dị ka onye obodo ebe ọbụla ha na-alaiki ịfụta fọtụ e si na ebu kristian nọọ ka ijọs jee ụka na anyị na-alaiki ịfụta fọtụ ịfụtazi fọtụ by dan those gullible people na ịfụ na ndị ndị kagwolu nka na-achọ onye ha ya anwụrụ aka apụtazi akọpili vidiyo gị na-esekuletizi ya na-achọ nsogbu n'ebe ihe na nsogbu na-adịrọ biko na ụmụnne m na ụmụnna m biko na ọ mma na anyị mana ụmata ihe ọbụla megodolu na echi emechi ọbụla megodolu ntaata mbaka ka bụ onye igbo be Evangelist Ebuka Obi ka bụ onye Igbo all we should be talking about now is how to make peace ka udo wee chi ya hmm? ka onye ọbụla amala onwe ya ọ bụrụ ọzọ onye pụta ọsị onye nke anya nkịta na enwe na fan base ndị fans tim Ebuka Obi tim chelo nke Mbaka a na-anọ ọ gịnị ọ ihe aka ya emegide nwanụ wee bụla eze nwanụ ọ bụ ihe aka ya emegide wee chịba Biafra nwa na anyị chọrọ ime mgbe e nwetazi Biafra sị tim Simon Ekpa Timothy Nnamdi Kanu it can still happen that time by then if further from egbe nwere from religion to ibu egbe onye nwetazi nwanne egbidi anyị na-ekwu na ndị omenala na ndị ụka na-egwodi ya nke a na-egwodokwa nka na nenenu dis video na-enecha isọskraibụ ka ọ dịnụ na-elu ihe na-esere Ebuka Obi na Mbaka ka m dọwazi uru n'okwu agwa ka m gwa unu ka o si gee I'm not a Zionite I'm not adọra kwa adora ka ndị m. adoration na-akpọ nke fa hmm. onye ọbụla ma m na ụlọ na support I'm not fan of any ministry any prayer group any asụkwa ya na asị ya I'm just a Christian jee ụka on Sunday onwe ihe ọsọpozi ime as a Catholic mee after that ihe iwu ji na mmemme mba any other thing bụzi ya ya wugbu as far as I'm concerned onwere na support so adị m neutral to pass this judgment number one we have to establish some facts ihe ndị bụ eziokwu nke o si dị epentinye n'ụgbata onye na-asọpọt weda mba ka ya ebuka obi steeti nke bụ eziokwu anyị enweta nke bụ eziokwu achọbazi nke na-abụghị eziokwu from there ịmadụzi onye ikpe ma bụ onye ikpe amarọ maọbụ onye emete maọbụ onye na-emete ị na-aghọta you work from known to unknown na one of the facts there bụ number one fact ife a mbakakwu bụ eziokwu that impression concerning fake miracle is truth onye nọrọ ebe a na-asị na-asị na ihe Mbaka kwuru na ọ na-eme nkọ iri ịma na ị na-awọrọ onwe gị you have to accept the fact that some of these miracles a na-eme bara nji am an insider am an insider agwa gị from outside nna agwa gị ife ndị show ya big time arinji in fact ịjụ ọmụ na personal note mmasị gị na 90% or 95% bụ arinji miracle still dey real miracles still dey mana ndị mekaniki ekwezi anyị marụ ndị ala ndị mekaniki karịzị akarịzị ndị ala so you will not write what Mbaka said off Mbaka kwu yes n'ihe abara nji wee na-agwa ndị na-eso ozi ya benatanọ benata na aka na-epigharị na ministry ịnawata now nọmba two is whether ọ na-arịfe eto Ebuka Obi ọ dị ọ na Ebuka Obi mana ebe a ka enwe bone of contention na ọ na arife etu Ebuka Obi ka ọ na-ada arịfe etu Ebuka Obi which na Mbaka na onwe ya apụtago kwuo that onwekwa onye ọ kpara afa but hear it from me Mbaka is referring to Ebuka Obi Mbaka bụ Ebuka Obi ka ọ na-agwa okwu yes Mbaka is referring to onye Ebuka Obi Mbaka pụta na asị nwekwa onye mkpara afa ịkpọrọ mmadụ afa but ị na-arịfe etu Ebuka Obi ịma why take this scenario as example na mmadụ na-ezi ozi ọma bịara asị onye na-epegharị n'ụlọ ekpere na-epigharị na awụrụ unu unu ji ebe afọ etinyere unu ayeyeyeye aye tenten for Jesus ka ọ dị ka ọ na-agwa okwu ka ọ ka na-atụfere okwu maọbụ mmadụ asị unu eji ebe a na-awụrụ unu na-eburu unu amụma na-akụgheri onye onye gwọta na-amanye aka na akpa isi na ihe anyị na-eme nwere isi ebere isi gị timi gịnị onye ọbụla etinye onwe isi onye ọbụla amadịgo onye ọ na-ekwu so fọ mba ka ikwu ukwu ukwu kwuo bịa gwuo ndị ọfụtarụfa ncha and ọmacharụfa ncha onye ọbụla ma ife eji mara ya igwe ayeyeyeye amụrụ na ụmụ ikuku tentem for jizọs igwe ọfụtarụfa ncha ọmacharụfa ncha ee eh, amụma anyị na-ebu mara ya ama ee eh, amụrụgụlọ ndị Zion ka ị na-agwa that slogan afa is associated with ebukobi ebukobi bụ onye eji onye eji wee marụ and ọfụcharụfa ncha and ọ bụrụ na outsiders na-akpụ ya dị afa no ndị Zionites his followers his disciples bụ ihe baa ya dị afa so from back he use adịbaka anakpatara ya uzo ndị ọfụcharụfa ncha he used those two words synonymously ndị ọfụcharụfa ncha and ọmecharụfa ncha he was referring to Ebuka Obi ideny ya the fact na ọbụla bụla Ebuka Obi ka ọ na-ekwu ị na asịrị onwe gị asị ọ bụrụ yuzuru usoro that word omegasị oke na ọ generalize go mana o yuzuru Ebuka Obi as point of contact why generalizing for him to use that word that name a na-akpọ Ebuka Obi so Mbaka is referring to Ebuka Obi Mbaka bịa na-asị onwekwa ịkwala afa dadi asị ị na-agwa Ebuka Obi okwu that's number two fact now Number three fact is gịnị? That Ebuka Obi and Mbaka nwere tie. They are not. Even Ebuka Obi bịa deny Omalọ Mr. Ibu. Ebuka Obi cannot deny Omalọ Mbaka. In fact, as a matter of fact, Ebuka Obi accepts Mbaka as his spiritual father. Ebuka Obi mepere ọnụ sị kparịa ma na kparị na Mbaka ịtara ya ya ndụọ bam bam bam He held Mbaka at high esteem. So he one time, he saw, he seen him back as his spiritual father in this ministry. So he when tie between Mbaka and Ebuka and Mbaka cannot deny the fact of not knowing who Ebuka is or who he has been before Takata made the ministry or only Obuketa Obi on In fact, he cannot even deny the fact of in a way in contact with Ebuka Obi, maybe by phone or by communication or by visit or by he cannot. How tie so e nwere relationship between Ebuka Obi and Mbaka now these are the three facts ka m gwazi gị ebe the problem sizi now <laughs> gee ntị o Ebuka Obi bịa rụtụ ọrụ onwe ihe a na-akpọ parable n'ime Igbo a na-akpọ iwu kabilu ị na-aghọta Ebuka Obi bịa kwuo to his followers nye ha clue of what might and what might not which some of them understood because atụọla ọmala ọmala atụọla ofeka ofe n'isi n'ọfịa ebukobi si na o nwere fim a na-akpọ things fall apart na ịma nwaanyị eji akpọrụ fim a things fall apart don ebukobi dagodu ya ebe anyị ihe wa kọwa nwaanyị ji kpọrọ that film things fall apart maybe ọnụgo fall uche abụrụ na mgbe a sụrụ onye ahụ ma ọ fọlụ <laughs> things fall ejikwa ọhịa cheswa imere ebukobi ejọrọ school so you have to accommodate him yes ojọrọ school that's the fact is not an insult. It's fact. I'm an in water now. Like a mum school, man. I'm gonna my alcohol. in our water now. So sometimes all your mu age, you are chiku. Man, I call you see tin, I call you see twist here be week. Eh? Obuziaka, ifolo ya, a water chair. Man, I water. ndị mmadụ ọ bụ na ojeho school and the expression sometimes na afia alụ mana ọ ma ihe ọchị ukwu you can understand him well now according to him ọ sị na that things fall apart ihe eji wee kpọọ ya things fall apart according to him bụ n'oge nwa boy a na-akpọ Okonkwo na ọ fọrọ mpịa wee na-agbakwude dadi dadi dadi mpịa mịa mma sụọ ya ọ nwụọ ọsị ndị na-eso ozi ya olizie ile gị gụọ eze gị ọnụ and remember father Mbaka is his spiritual father in other words nyawa bụ spiritual soul am I making sense somebody say grace Somebody say grace. So onye go ha clue of what might have transpired. Now, ndị otu Ebuka Obi, Ebuka media team. Ebuka Obi recruit some content creators nwee followers na-ekwu okwu. Ha nwee WhatsApp group, so onwe ife menụ ererizi efe information. Fanchabịa n'iru akwụkwọ. So ha na-ekwuzi all those Zionites, ndị na-amala ife alụ, ndị eji alụ ife alụ as far as I'm concerned. deze na comment section ihe mgbe mgbe anyị na-achị ọchịchị ihe a na-akpọ ndị aba atụm sokwala ewu abịa na crowd anyị ma mmadụ nọ ya bịa ịhọrọ anyị nweta onye a nweta onye a nweta onye a anyị enwetazi ndị ọzọ atagetịkwa na ndị a nweta ndị ọzọ bụzi atụrụ soziere ewu ịghọtago so kampụ Ebuka Obi nwee team and some of the team ererezibego clue video na-eme video based on these things m na-agwa unu na I will give you example ọ bụghị onye pụta accuse o mbaka ịmara lota na Ebuka Obi chọrọ igo anị n'Imo steeti ka ọ were rụọ ministrị simelọ Mbaka mere egobere anị ahụ the videos are there why me to play the video achọrọ inye mmadụ any useless publicity achọ publicity ọbịa nye m ego obodo tara anụ na-abụ m egwuru ife agbala ị na-aghọta na jee paaki emee vidio si Ebuka Obi na ọ dị gridi na ọ dị um, evil na ọ dị deceitful na ọ dị na onye nwa bụ the father of arịnji father of Arenji. And remember, Ebukobi is his son. Ebukobi is his son. Imana eh, now, Mbaka, I don't think Mbaka will team because Mbaka no go na prime for more than 20 years before Ebukobi. But I think Ebukobi no go up to 3 years at his prime. Okay, what I go. Udumeje came out before Ebukobi, before Ebukobi now come and take over. So, Mbaka, the smart and very intelligent, don't joke with it. Mbaka we no stoop low ịkpọkọ ndị mmadụ ka ha bịa nụbarịa ọgụ online that's why anything that will come from Mbaka ya esi ya n'ọnụ pụta mana Ebuka Obi ama nkwu ọbịa ọgwa ndị ya ekwu onye ma o ji wejee nje mee mati as arrest bịa sị na ọ bụrụ onyenwa ọga in Nigeria you cannot arrest somebody on behalf of somebody ada akọ ndị akụkọ akọ onye mejọ they give a press charges not ụmụ eh, onye ọ na-akparị anyị tinye ime arrest ọ nkịka ọ kparị so o nwere ndị o ji alụ ọrụ ịbụ Ebuka Obi in all ramification both ndị na-anọrị ya ọgụ online that's why ya fụ ebe o kwuru okwu mana onye na-agwafa ihe ha na-ekwu nyewa na-ererizi information onwe nke pụta anụ na-asị na-eteretin maka na oyi expose na the voice note dị the voice chat dị voice note dị voice chat dị gosi na enwe communication mana ọgụ daa ebukọrịzi that voice note and everything bịa na the account lekwa na evidence onwe onye ọbụla jebe eme vidio enye onye ọbụla assignment because na a na-akwụfe ụgwọ da working ọ civil servant ka ha bụ ịghọta ya na mana ebuke ndị ọbụla na-edife ndị mpaka na kampụ mpaka bụ ndị fiili ndị na-anọrọ na-adị ife ọgụ mana abịa na nke ebuka obi o nwere two people na-adịfendị ebuka obi ndị a na-akwụ ụgwọ one wit ndị na-adịfendị da-adị ifa mana mpaka bụ sọ ndị na-adịfendị da-adị ifa my spiritual father my daddy ihe na-anụrị ọgụ now if for the fight now but one thing m conclude na all these things bụ na ọgụ a ha na-anọ abụrụ spiritual fight ọ bụrụ spiritual fight nwere ihe gbasara spiritual spirituality na ihe a ga ebe a but ọ bụrụ na enwee issue enwere issue between Ebuka Obi and Mbaka ị na-aghọta now and ebe ihe sị mana nwere issue bụ ị na otu Ebuka Obi ndị n'okwu ha na-ekwu ebe ha na-etinye anya igosi na Ebuka Obi na-eriri ziri fa information ịmara ndị kampụ Ebuka Obi anweghọ sense sorry to say ndị kampụ Ebuka Obi niile ekpọkọta fa ọnụ aka mfa ncha nwee sense ma aba ọlọọ ka enweghọ sense because ọ bụrụ na ha nwere sense eh if Abubakar release this video none of them would have reacted none of them would have reacted ịma why one of the 48 laws of power is how to conquer somebody ilu efi ifeụbịa aka enu ka anyị ya da reply onwe mgbe behind that for me onye ka akụkọ mmadụ eyi ya ọnụ ọdọ mespet ka m mee vidio onye ka akụkọ ofu bịazi na edara m same voice forget all these things Hey, eh, i dey do i just want make you reply me so that i bring see nsi nsi nsi n'enu muku n'enu muku ichere ebe abalị ife ichere ebe nwere sense so imesibi nkiri nkịta na-akagharị ma nwaanyị ha kọta I no dey reply them mma afụ di vidio mma like lọ mma comment lọ mma react lọ odogara na effort gị bụ a wasted effort ifu echi ha gbacha nkịtị ọ bụ na ha nwere sense ebe ka Mbaka mechara ihe a ndị mmadụ na-ekwu babababa even to put people in confusion they will even be hearing Mbaka ha Mbaka kwube daji kwube n'ife a karịgo people will be confused ah, ah. eche m na Mbaka na-agwa Ebuka bụ ke ka ndị otu Ebuka Obi si asụpa ọzụkwa ọrịa ifuru ifuritigo ndị mmadụ ndị steeti of gbagharịa ndị kachakwa kere fe nwere sens aka mfa nwee uche ọ bụ na ha akwụbụ 1 bilion every week mgbe na ife uche enweghị uche uche nyere fa that's why Mbaka Chikwu Mbaka na-eji ọnụ ya kwuo anyị mana Mbaka na-adowe okwu agba Mbaka don dey talk before even Mbaka ekwubego okwu before amụọ some of us so <laughs> ebukobi eh, ka ya fụzi wee chenji na ka m gosi unu ife ya bụ the possible ọ bụrụ na ama m eh? ya na onwe ihe bụ nna nna nna suggest or suggestion ka ọ bụ ihe bụ the possible cause the possible source of their problem number one remember that eh, Fada Mbaka is spiritual father to ebukobi ebukobi wee mepee ministry maybe na onwe nwee some water Ebuka Obi suppose ị na-eremit to Mbaka not eremit adị na Mbaka ala ikike ego <laughs> Mbaka ala ikike ego mere o ji gwa Peter Obi na ọ bụrụ na o ego na ọ ya ada na ya na Atiku ya ada because na ọ dị stingy na ọ ya ada election so mpaka likely ego so onwe ike ọ bụrụ na mgbe ọ si Ebuka Obi ngwaji ebidozie ministri mana na ego na ya na-akwụ ebe a mebi Ebuka Obi bido mebi at ọ na-akwụ mana mgbe Ebuka Obi mezie anya fụ na na egwu na ọ kọntrol bego crowd because Ebuka Obi is a general ọ na-akọntrol crowd ọ na-akọntrol battalion you ọndastan ofiduzie no need of remit that money mpaka nwere nwayọ nwayọọ kịta na-abịara ya ma o ji tụfuo elie okwu a ofu ihe ha o mbe Peter Obi ọbara bịaga ebe a sị enwere ọkọwanye mkpala afa mana i kwuru ofụchara fa ncha and ọmachara fa ncha since ibido mebe your ministry for over 20 years nwere ụbọchị use that word ịbaba ndị prọfet mbasa ndị ọfụchara fa ncha till na so maybe na o nwere ebukobi suppose na-erimit to mbaka as onye kụziri ọrụ na ote na jpak kpọrọ mbaka the father of rng and mbaka is spiritual father of ebukobi so obodo nwere kwụta suppose na-akwụ mbaka as onye kụziri ọrụ ebukobi Obi adazi akwụ ọ na Mbaka iwe Mbaka wee na his normal format because Mbaka kwuo okwu okwu ya na okwu ya bụ gbowam Mbaka na-ekwu ya ọ daa gbowam adị mana Mbaka ma ekwu akwa ya watago Ebuka Obi ike ọchị ikwu mana ọmalaka oyi esi wee ọmalotensis oyi esi wee tinye so ọ gazie onyeze ndị midia team ya smart move na that might be the source of that problem number two onwe ike ọ bụrụ na Ebuka Obi abịago overshadozie Mbaka 48 laws of power. Number one, if you want to survive in this planet Earth, number one, if you want to control power, say again, never you outshine your master. Ngwacha gijecha akwụkwọ agụọ ya 48 laws of elugo onye Never you outshine your master. Maybe because onye afsha nzie mbaka maybe the thing name was mbaka iwe or something like that me mbaka ji abiazi because take it or leave it every human being on this life where this atom of jealousy in him all day so when you don't control your own or mbaka na atụfeziri okwu ndị mmadụ abịa patapa abịa sị nwa oke onye mkpara afa dadi nwe na onye mkpara afa mana anyị ma onye ịgwa anyị abụrụ ọmụgwụ hmm? ayabụla m ugwu edego ga-adarisisi m na-ebuka I don't want to go back there <coughs> maybe not know outshine go his master then number three keep with the possible solution maybe maybe could be overstep or oh. his boundary his boundary because him and this minister of his something but hey KKC user na politics game of numbers yes monogam of numbers ka ọ bụ ụdị ka wee nwee 70% na-abịa na nke Ebuka Obi na-agabu nke Mbaka nrepiti ya ọzọ 70% na-abịa na nke Ebuka Obi na-abịa na nke Mbaka ịma nwanyị Mbaka bido ministry ya during analog time Ebuka Obi bido ministry ya during digital time 70% maala Ebuka Obi on let me say let exaggerate let me say fifty percent of my mara ebuka obi maliajia online half ihe this man na online half of, abụrụ followers of ebuka obi amami na wata mel all of them ji nọrọ online now all of them na online all of them all of them na facebook all of them na instagram all of them na tiktok even a na-eme ekpere etinye ya live ka ị wee na because a nọ digital age I don't ọ dịkwara do major. majority do major. mara odumeje den do major online mgbudu meche bịa ube ịba ị na-afọsi who is this man who is this man ka onye a some of my niggas bịa mgbe onye obodo ka ebe odu meche anụ sị ka anyị jeje ntụgharị aka sị abịa na m na-ada aba ka mbụ ekwesịrị na-achọ achọ na-abịa abịa alụsị a na-ejekwuru alụsị ibie ị na so online ị na so these three things might be the problem but ọ bụrụkwa na enwere problem enwere problem and in days to come more ya na more issues at the end of the day or we can nweta clue the original thing na-esere mmadụ na abụọ mana kịta anyị ka nọgodu in the dark so ihe dịkwuru your suggestions ka enye what would have been the case it might be this this or this at the end of the day efu na ọya abụ ofu you understand so no matter the ihe bụ the case ebekwana na ị na-anọrụ chukwu ọgụ jee nọrọ ya ọma ndị otu mbaka dụbara mbaka ndị otu ebuka obi ebuka obi as far as I'm concerned